achọpụtago na ọgwụ mgbochi covid-19 na-ebelata mmadụ ibute ya bụ ọrịa maọbụ nkesa ya ma ọ bụkwanụ mmadụ ịda na nnukwu ọya gaa n'ụlọ ọgwụ ma ọ bụrụ ịnwụọ anwụọ ọgwụ mgbochi na-azụ ahụ gị ịchọpụta nje na igosi ihe na-ebu agha megide nje na ahụ gị etu ọ ga-esi wee nọ agha wee memina ya nchọpụta na-egosi na ọnwụ na-esite na covid-19 bụ nke na-adapụtakarị n'etiti ndị mmadụ agbaghị ọgwụ mgbochi ahụ karịa ndị gbara ya dịka o si wee dị n'ebe ọgwụ ndị ọzọ nọ e nwere ike inwe ihe dịgasị iche iche nwere ike dapụta ma ọ bụrụ na agbachaa ọgwụ a mana ihe akaebe sitere na nde kwuru nde ndị mmadụ agbagoro ya bụ ọgwụ bụ nke e mere nchọpụta ya n'ụwa na-egosi na anaghị enwekebe mmetụta ọ na-enwe ma ọ bụrụ na agbachaa ya bụ nke na-adịba nnukwu ire ka o si na dị nde kwuru nde ndị mmadụ anwụgo site n'ọya covid-19 gburugburu ụwa nke gụnyere ndị ntorobịa na ụmụ nwaanyị dị ime nde kwuru nde ndị mmadụ ebutego covid nke nọrọ ogologo oge ma bụrụ nke mebisiri akụkụ ahụ ha dịgasị iche iche dịka ngụ obi nakwa ụbụrụ ha ma bulite nsogbu ahụike ndị ọzọ na-anọ ogologo oge n'ahụ mmadụ ọgwụ mgbochi covid-19 bụ nke emebere n'ime oge eteghị aka n'ihi ọtụtụ ego a sonyere na ya nakwa ọtụtụ afọ eji wee mee nchọcha na nje dịgasị iche iche dịka flu nakwa sars otu ahụike mba ụwa bụ otu World Health Organization nakwa otu NHS bụ ndị na-aga n'iru kwamgbe kwamgbe na-enyocha etu esi eji ọgwụ mgbochi ndị a eme ihe enweghị ihe akaebe ọbụla bụ nke na-egosi na ọgwụ mgbochi nwere ajọ mmetụta ọ na-enwe n'ebe nwaanyị dị ime maọbụ n'ebe nwa o bụ n'afọ nọ ma ọ bụkwana nwee mmetụta adịghị mma nyegara ihe gbasara ọmụmụ nwoke na nke nwaanyị ọgwụ mgbochi ndị a enweghị ihe ọbụla sitere n'anụmanụ maọbụ na akwa eji wee mee ya ebe a nwalegoro ya n'ebe puku kwuru puku ndị mmadụ nọ bụ ndị sitere n'agbụrụ na mba ụwa dịgasị iche iche ndị ndu otu okpukpe dịgasị iche iche bụ ndị kwupụtagoro na ịgba ọgwụ mgbochi enweghị ka o si megide usoro okpukperechi ha iji wee fụ na anyị nwere mgbochi na ozuzu oke ndị mmadụ kwesịrị ka ha gbakwuo ọgwụ nke na-akpalite ya bụ ọgwụ mgbochi ịlụ ọrụ akpọrọ busta vaccination bụ nke na-egbochi ahụ gị ka ọ ghara ịkwụsị ibu agha megide ọrịa ndị ahụ bụ nke sitere n'ọgwụ mgbochi abụọ ndị agbabugoro gị na mbụ ọ na-ekepụtasị okwu nchekwa megide ụdị nke ọgbara ọfụ dịka omicron bụ nke nwere ike ịgbasa ngwa ngwa ma bụrụ nke nwere ike ịhịa ahụ inye ọgwụgwọ ya ọ dị mkpa na onye ọbụla ga-agba ọgwụ mgbochi a n'ozuzu oke ka anyị wee nwee ike ịchekwaba ezinụlọ anyị nakwa obodo na izugbe ma chekwabakwuo onwe anyị ọ bụrụ na o nwere ihe ọbụla ịghọtachaghị ịchọrọ ka a kọwara gị gbasara ọgwụ mgbochi gaa kpọtụrụ onye nlekọta ahụike dị na mpaghara ebe ibi mee ya taa nye aka ịzọpụta ndụ